Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 13, Tape 2. Drill 13.3, The Emphatic Past Form. Part A, A Transformation Drill. Aṅụrụ mmiri. Aṅụrụ mmiri. ya ọ ṅụrụ mmiri ọ ṅụrụ mmiri ịzụ ahịa ọ zụrụ ahịa ọ zụrụ ahịa anyị Anyị zụrụ ahịa. Anyị azụrụ ahịa. Ịfụ ehi. Anyị furu ehi. Anyị afụrụ ehi. Ndụ. ndị fụrụ eji ndụ afọ ụrụ eji ịkọ ede ndụ kọrọ ede ndụ ọrụ ede akọrọ m ede akọrọ m ede iku mmiri ekuru mmiri ekuru mmiri gị ikuru mmiri ikuru mmiri ịṅụ mmiri ịṅụrụ mmiri ịṅụrụ mmiri amakọ amakọ ṅụrụ mmiri Amaka ṅụrụ mmị. Ije aba. Amaka jere aba. Amaka ejere aba. Nwaanyị ya. nwaanyị ya jere aba nwaanyị ejere aba iri anụ nwaanyị ya rie anụ nwaanyị eriri anụ Ha? Eriri ha anụ. Eriri ha anụ. Ịbịa nga a. Abịara ha nga abịara ha nga Part B Transformation drill with verbs with adverbial suffixes. A fụtara eji A mụ afụtara m atara m ehi ịzụta akwa azụtara m akwa azụtara m akwa anyị anyị zụtara akwa anyị azụtara akwa ya ọ zụtara akwa ọ zụtara akwa ịzụcha epe Ọ zụchara epe. Ọ zụchara epe. Gị. ịzụchara e epe. ịzụchara e epe. Ị were ede. ị were ede ị were ede unu unu were ede unu ewere ede mụ ewere m ede ewere m ede iweta mmiri ewetara mmiri ewetara mmiri ndụ ndụ wetara mmiri ndụ ewetara mmiri ịkwụsị ndụ kwushiri ndụ akwụsịrị ya ọ kwụsịrị ọ kwụsịrị ịnọdụ ala ọ nọdụrụ ala ọnọdụ ụra ala ha anọdụrụ ha ala anọdụrụ ha ala Supplement to Unit 13 Some useful expressions ịghọta ịghọta ịghọtara ịghọtara aghọtara m ihe kwuru aghọtara m ihe kwuru anụghị m ihe ị kwuru anụghị m ihe ị kwuru ị aghọta ee ana m aghọta biko kwukwe ọzọ biko olee otu nne ji asị thank you l'okwu Igbo ji asị thank l'okwu Igbo End of Unit 13.